Música mana mgbanwe chineke onye ọnụ na-eje n'ime obodo elu otu enugwu enugwu steeti na-eje akụ ebe ifunanya ka gịnị ji onye m

Eze ndị na na-ekwe eze ndị Igbo n'ịkarịrị egwu eze Igbo njije ekwune gị eke ekwune ndị Igbo na-amala aka onye ebe na-achakwa igbo onye ozugbo egwu ndị Igbo ọ na-esuru onye nwere Igbo ijikwa agadi okwu ya ka ijikwa bụrụ ọkara ndị igbo n'aka maka akwa na-ezi afọ ihe mmemesi wee nụkwara anụ wee na-egbu dede ezuru na mmanasi wee ka ya kwụwa ya siwa na ike

onye jikwara ugwu mgbe onye igwe eze na na eze ndị eze onye oyi ya ya na ya na adị na mma onye bara mmanwụ ụlọ That's a na mkpọwa eze gị ikpe ekere ikpe

jiri wee mgbe ododo mgbe ododo mgbe ododo mgbe ụlọ niile